ihe ị nwere ike ịmụ bute abụ eji eto Chineke n'isi Lawrence America sịrị mgbe ọbụla m na-eche na m abaghị uru Jehova na-eji abụ anyị ndị na-agba n'ihu omume TV ndị ama Jehova agbamume ịbụ abụ eji eto Chineke so n'ụzọ ndị Kraịst si efe Chineke kemgbe ụwa ọ bụrụ na ị bụrụ abụ ndị a n'isi o nwere ike inyere gị aka mgbe a na-enweghị akwụkwọ abụ ma ọ bụ ekwentị ị ga-eji abụ ha mee ihe ndị a ka o nyere gị aka ibute abụ anyị n'isi Gwa mkpụrụ okwu abụ ahụ nke ọma ka ịghọta ihe ọ na-ekwu ọ ga-adịrị gị mfe icheta ihe ị gụrụ ma ọ bụrụ na ịghọta ya nke ọma ị ga-ahụ ebe edepụtara abụ anyị niile na jw.org ma egwu ndị a gụrụ n'ihe omume TV anyị ma abụ ụmụaka ị gaa n'ebe e dere ihe ndị anyị nwere gị apịa abụ n'egwu jiri aka gị depụta mkpụrụ okwu abụ ahụ ime otu a nwere ike ime ka ọ dịrị gị mfe ị na-echeta abụ ndị ahụ na-abụpụta ya abụpụta gụpụta mkpụrụ okwu abụ ahụ ma ọ bụkwanụ gị abụọ ya ugboro ugboro lee ma i butela ya n'isi gbalịa ka ị cheta mkpụrụ okwu ndị dị n'abụ ahụ n'eleghị anya n'akwụkwọ abụ lezie anya n'akwụkwọ abụ ka ị mara ma ị mụtala ya isiokwu agwụla